AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo na-ege ntị ị bịala nwanne m nwoke nwanne m nwaanyị eji m obi ụtọ na-anabata gị n'ụbọchị taa aka m na-aga n'iru ịrịọ onye nwaanyị amara n'isi anyị niile biko ka anyị na-ezukọ n'ụbọchị taa anyị ji isiokwu ahụ nke anyị malitere n'ụbọchị gara aga na-aga n'iru nke bụ ọ bụrụ na ọnọdụ anyị agbanweghị rue ọnwa isii taa ngalaba ya nke anyị na-eleba anya na-asị ọ dị nhuku ọ pụrụ inwe ebe mụ na gị nọ ebe mmadụ nọ ma ọ bụ gịnị ga-abụ ọnọdụ mụ na gị ma ọ bụrụ na ọnọdụ a anyị nọ n'ime ya agbanweghị ruo ọnwa isii taa gịnị ka ị chere ga-abụ ọnọdụ mụ na gị ezi enyi m nke a na-eri m echiche amaghị m otu m ga-esi kọwawa ihe m na-ele anya pụrụ ịbụ ọnọdụ mụ na gị gị onwe gị makwara na ụfọdụ n'ime ihe ndị a bụ eziokwu ọ naghị ekwe ido anya ihe pụrụ ịbụ ọnọdụ mụ na gị n'ihi na ị ga-ahụ na ndị mmadụ ga-abụ ndị na-anọ n'agụụ agụ ga-emekpa anyị ọnụ ụkọ ụkpa ihe ndị a niile bụ ihe ga-eweta obi ọjọọ n'ime mmadụ ihe ndị pụrụ ime ka mmadụ na-echesị nka bụkwa ihe ahụ mbụ nka bụkwa onye Chineke kere eke ile anya na mpaghara obodo anyị dị iche iche gaa hụ na ọ dịkwaghị onye obi ruru ala ọ dịkwaghị onye ga-asị ka m atụsara ahụ isi otu ole atụsa ahụ mgbe ọ bụ chi bụ ọ n'ụtụtụ gị na-ele anya ọ dịghị olileanya ị nwere ụbọchị ahụ niile ụmụaka nọ ebe ahụ ezinụlọ ghasa na-adịghị olileanya ụfọdụ n'ime anyị ka ọ na-ara ahụ ịchọta ihe a ga-eri otu ugbo n'ụbọchị ihe oriri adịghị ego adịghị amaghị otu eji mee ị ga-achọpụtasị na ụfọdụ n'ime anyị ga-abụ ndị ọbụna ihe a na-eyi eyi n'ahụ ihe anyị ji ekpuchi ọtọ ga-abụ nramahụ nye anyị mgbe anyị na-ekwu okwu n'ụbọchị gara aga anyị kwugidere okwu kwuruo nga asị na ebe ọ bụ na emechisiela oke ala dị iche iche ọ bụghị naanị imechi agbata obodo na obodo agbata mba na mba a na-emechi ụlọ ọrụ n'ebe niile na-emechi ụlọ akwụkwọ ndị aka ọrụ apụghị ịtụsa ahụ ịrụ ọrụ ọ bụrụ dore na ha nwere ike ịpụta ịrụ ọrụ ngwa ọlụ ha ji na-alụ ọlụ ọ bụ ha nwa na-akpụpụta ya onye chọrọ ịgbanwe ngwa ọlụ ọ ga-esi aṅa agbanwe ngwa ọlụ ya gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ na icheghị na ihe ndị a na-eme ka ndụ gbara mmadụ mfe agaghị erutekwa mụ na gị aka ụlọ ọrụ ndị a niile na-akpụpụta ihe na-eme ka ndụ gbaa mfe emechisiela ha ndị nke akpụpụtara akpụpụta enwe nramahụ iwega ya ebe a pụrụ ire ha n'ihi na ụgbọala anaghị agba dịka o kwesịrị ịgba ọ dị ụzọ si ebu ihe ndị a gaa ebe a pụrụ ire ha ma ọ bụrụ na ọ dị ndị ọ ka fọrọ n'aka nwere ike sị achọrọ m ihe dị otu a n'ihi na ihe onye ọ bụla na-aka ụka ya ugbu a bụ ihe a pụrụ iri dị ndụ ka anyị nwee ike na-ele ihe na-ele anyị ile anya n'obodo anyị ndị mepere emepe ga-achọpụta sị na nramahụ dị n'ezi ya n'ihi na ndị mmadụ anaghị ehikwa ụra abalị ndị ha na-ejikere na ṅụọ iyi na ha agaghị ehi ụra na-abụghị ịba n'ụlọ ndị mmadụ ịmanye ndị mmadụ ịnapụta ha ihe ọ pụrụ ikwe ha nghọta na anyị dum nọ n'ụdị ọnọdụ ahụ na mgbe mmadụ sị na ọ dịghị na ọ pụrụ ịbụ na ọ dịghị kedu nke ga-akpata na ị ga-aba n'ụlọ mmadụ ọ dịghị ihe ị natara ga-akụwa onye ahụ ka ike gbuo ya ma a sị gị baa ime ụlọ onye ahụ bakwara ime ụlọ ebee ka o si kụta nke ahụ ọ dịghị ka ọ bụ akpa ego ole ka onye ahụ dowere ọ ga na-eri n'ụlọ ọ gaghị agwụ agwụ a nọ n'ime ya ụmụ nwanyị ndị a lụrụ alụ na ụmụ agbọghọ abụkwaghị ndị a ga-asị e na ha pụrụ ịza ahụ dị ka ọ na-abụ mmadụ nọrọ n'ụlọ ya ya zaa ahụ a na-emecha ugbu a erute n'ụlọ ma ọ dị ezigbo ihe a natara akpọrọ nwaanyị di na ya n'ihu di ya ya ka m ji na-ajụ mụ na gị ajụjụ a n'ụbọchị taa ọ bụrụ na ọnọdụ a agbanweghị rue na ọnwa isii taa gịnị ka mụ na gị chere na anyị bụ gịnị bụ ụdị nhụku ọ pụrụ inwe n'ime anyị ọ dị ndị ga-enweta n'ụdị akparamagwa dị otu a eju ha ha sị na ha abụghị ndị ohi n'ọbụ ọnọdụ anyị nwetara onwe anyị kpatara nke a isi otu ole aghọta ị ga-ata ha ụta ndị bekee na-atụ ilu ha sị na onye agụụ ji na iwe ji ya ma gị enyi m nwoke onye chere na akpụsiri gị ike ya bụrụ ịga n'aka onye dị ka gị n'ihi na ịhụrụ ụzọ isi jide egbe ịhụrụ ụzọ isi jide mma ịhụrụ ụzọ isi eme ọtụtụ ihe dị iche iche lee anya ndị Igbo na-atụ ilu ha sị agbacha ọsọ agụọ mail ma ọ bụrụ na ikwe ka onye iro were gị na-alụzu ebumnobi ya ihe m ji na-atụpesị ihe ndị a bụ ime ka anyị matasị ohere anyị ga-eji nọ n'ime ụlọ anyị kpọkuo Chineke ya aza anyị ngwa ngwa bụ ohere anyị ji na-etinye onwe anyị na-arụ ohere anyị ji na-eme ihe ọjọọ ohere anyị ji na-ata ndị mmadụ ahụhụ gịnị kpatara anyị agaghị gbanwe m chọọ ime ka ịmatasị na ọ gara akara anyị mma ma ọ bụrụ na anyị chọọ iru Chineke karịa ịga ịla ndụ ndị mmadụ n'iyi gị onye mụ na ya na-atụgharị uche biko ana m arịọ gị ka anyị chọọ Chineke malite iche onwe gị n'iru Chineke jụọ Chineke ajụjụ ka anyị mara ụzọ anyị ga-esi wee gbanarị nramahụ ndị a n'ihi na ewepụkwa korona n'ụbọchị taa echi ịmaghị nke bịatanụ ka anyị na-atụgharị uche na ụmụ ihe ndị a ana m arịọ onye nwe m ka ọ gbaa gị ume ka Chineke anyị jide anyị biko tụkwasị chineke obi n'ihe ọbụla nke ị na-eme bịa chineke nso ka o duzie ụzọ gị ka ihe wee dịrị anyị na mma na n'obodo anyị bụ naijiria na n'ụwa niile ka mara nke onye nwe m dịrị gị ezi nwa chineke ọma na-ege ntị imeela nọnyere anyị n'ụbọchị taa na-anụ ndụmọdụ nke ezinụlọ nke onye okenye eze nlewemchi na-ewetara anyị na-echekwutara anyị na ụwa anyị nọ n'ime ya bụ ụwa nsogbu tupu chineke na-abịa nke ugbo abụọ nsogbu ndị a tupu chineke na-abịa nke ugbo abụọ anyị ga na-enwe nsogbu anyị ga na-enwe ihe nramahụ n'ime ụwa anyị nọ n'ime ya mana chineke ekwewa anyị nkwa onye nwere ntụkwasị obi ebe chineke nọ onye nwere olileanya ebe chineke nọ chineke ga-ezi anyị ụzọ mgbapụ n'ime nsogbu nke ụwa n'ime ihe mberede n'ime ihe ọjọọ niile nọ n'ime ụwa ma narịọ gị ọma na-ege arrg chekwụta itinye asụsụ igbo ezi nwa chineke ọma na-ege ntị maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com at gmail dot com mara na anyị ga-ewetara gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche ma ugbu a ka anyị gee abụ ọma onye ukwu ka Chineke anyị bụ ka Jehova Chineke anyị bụ onye ọ na-eto eto ka ọ bụrụ nne ebi ebi onye ugwu ka Jehova Chineke anyị bụ onye ugwu ka Jehova Chineke anyị bụ eto ka ọ bụrụ mbe ebi ebi Chineke Olaeze na-achị ọgbọ niile nyumba niletonuja onye a na-eteta eteta na ọ bụrụ mgbe ebi n'ọgbọ niile tonuja cheta na ọ bụrụ mma ebi ebi n'ọgbọ niile tonuja tonuja unu kụkọ ọṅụ ka anyị ji na-ekele ndị Missionaries of Aba na-abụ nke pụrụ iche unu nyere anyị n'ụbọchị taa unu emeela n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche gee ma nata ngọzi dị n'ime ya ndewo ezi enyi m onye igbo na-ege ntị taa bụ ụbọchị ọzọ ka chineke anyị na-ekwela ka amara ya binyere anyị gị onye jehova na-ahọrọla ịbụ nke ya udo dịrị gị ka anyị kpere chineke onye nwe anyị imeela n'ihi oru gị onye ịhọrọla nyere anyị aka dịka na ịhọrọla anyị ka anyị jisie ahụma mma anyị ike ka ọ dịrị anyị na mma n'aha jizọs amen ezi enyi m isiokwu anyị taa bụ ozi ihe atọ ejirimara onye a họrọwụrụ ụzọ ihe atọ eji mara onye nke ahọwụrụ n'ime ụzọ ihe atọ eji mara onye nke Jehova na-ahọrọla ọ dịkwa ụzọ ihe atọ nke na-emegide onye ahụ Jehova họrọla ebuke ya anyị na-ewere ihe ọgụgụ anyị n'akwụkwọ ndị Kọrịntị nke abụọ isi isii amaokwu nke iri na anọ akwụkwọ ndị Kọrịntị nke abụọ isi isii amaokwu nke iri na anọ ọ na-asị Unu na ndị na-ekweghị ekwe ekekọtala onwe unu, n'ihi na unu na ha dị iche, n'ihi na olee nkekọ ezi omume na imebi iwu na-ekekọ, ma ọ bụ olee nwekọ ihe na ọchịchịrị na-enwekọ? Dị ka anyị na-anụ ihe akwụkwọ nsọ na-ekwu, ọ dị ụzọ ihe atọ akpọpụtara m chọrọ ime ka anyị mara nke mbụ bụ ndị kwere ekwe ndị kwere ekwe ihe nlereanya ke ndị kwere ekwe bụ ke akwụkwọ timoti nke mbụ isi anọ amaokwu nke iri na abụọ na-ekwu n'ebe ahụ na-asị ekwela ka onye ọ bụla lelia nwata ịbụ anya kama mee onwe gị ka ị bụrụ ndị kwere ekwe ihe atụ n'okwu n'ibi obi n'ịhụnanya n'okwukwe na ịdị ọcha enyi m ịnụna na onye kwere ekwe na ihe elere anya n'aka ya nke bụ na otu ihe eji mara onye Jehova họrọla bụ ọ bụ onye kwere ekwe Haleluya amen onye a nke kwere ekwe ke na-agba ala ma ihe ha chọrọ n'aka ya nke bụ ihe lere anya nye ndị ọzọ gịnị ga-abụ nlụpụta nke onye kwere ekwe na-anọgidesi ike n'ime kraịst jizọs nlụpụta ya bụ ka akwụkwọ nsọ na-agba ama na akwụkwọ ọlụ ndị ozi isi ise amụkwukiri na anọ ya n'ebe ahụ na-asị e wee tụkwasị karị nye onye nwe anyị ndị kwere na ya igwe mmadụ ma ndị ikom ma ndị inyom ezi enyi m hụrụ ya na gị onye Jehova họrọwụrụ na ọ dị nlụpụta ezi ihe nke okwukwe gị ga-enye gị ana m arịọ ka ọ dịrị gị otu a n'aha Jizọs amen nke abụọ ejirimara onye a họrọ bụ na ọ bụ onye ezi omume n'akwụkwọ Jenesis isi iri na ise amụkwu nke isii na-akọwa onye ezi omume Chineke anyị amaara ndị bụ ndị nke ya o mere ka anyị mara na oru ya bụ onye ezi omume ezi omume bụ ihe eji mara onye jehova họrọwụrụ ọ bụ ndụ ị ga-ebi ga-agba ama na ịbụ onye ezi omume ọ dịghị n'aka mmadụ iso gị na-enyocha ịma onye bụ onye ezi omume ma jehova na-agba àmà ndị bụ ndị ka ya gịnị ga-abụ nlụpụta nke ezi omume ka anyị onwe anyị họrọla anyị ga-ahụ nke a n'akwụkwọ jenesis isi iri atọ amaokwu nke iri atọ na atọ ihe ikpeazụ eji mara onye a họrọla onye jehova họrọwụrụ mbụ na ọ bụ ihe onye ahụ bụ ihe n'akwụkwọ jọn isi atọ amaokwu nke iri abụọ na otu ihe ka eji mara onye nke na-eso ụzọ nke kraịst onye jehova họrọla ịbụ oru ya ọ na-abụ ihe nye ndị na-amaghị jehova ọ na-abụ ihe nye ndị ezinụlọ ya ọ na-abụ ihe nye ndị enyi ya ọ na-abụ ihe nye ndị ya na ha so arụ ọrụ ọ na-abụ ihe nye ndị ọ na-ejere ozi ọ na-abụ ihe nyekwa ndị na-ejere ya ozi ezi enyi m dịka onye a hụrụ wụrụ ịbụ ihe ihe gị ga-enwu n'aha jizọs amen gịnịkwanụ ga-abụ nlụpụta nke ihe nke gị onwe gị natara akwụkwọ aza ya isi iri isii amaokwu nke mbụ na nke atọ bilie nwee n'ihi na ihe gị awawo ebube jehova awawokwa na arụ gị enyi m gị onwe gị bụ ihe gị onye na-ahọrọ ụrụ ịbụ ihe ịbụ ihe ịnwụ na nzukọ gị ịbụ ihe ịnwụ n'obodo gị ịbụ ihe ịnwụ n'ezinụlọ gị ịbụ ihe ịnwụ na amaala na ebe isipụta kedụkwanụ maka akwụkwọ Luk isi iri na abụọ amaokwu nke iri atọ na ise gị onwe gị bụ ihe ana m eme ka ị mara na ozi ihe atọ a bụ ejirimara gị ịbụ onye kwere ekwe ịbụ onye ezi omume ịbụ ihe gịnịkwanụ na-emegide ihe ndị a nye anyị dịka ndị kwere ekwe ihe na-emegide anyị bụ ekweghị ekwe dịka ebe anyị gụrụ n'akwụkwọ nsọ akwụkwọ ndị kọrịntị nke abụọ isi isii amụkwu nke iri na anọ na ekweghị ekwe na-emegide okwukwe anyị ị ga-ahụ ndị ga-abịa ịnwa gị ọnwụnwa dịka onye kwere ekwe ezi enyi m emeghịkwala chetakwa na ị bụ onye kwere ekwe chetakwa na okwukwe gị nwere nlụpụta nke ezi ọrụ n'ime ya gịnịkwanụ na-emegide ezi omume akwụkwọ nsọ na-agba ama n'akwụkwọ ndị kọrịntị nke abụọ ahụ kwa n'isi isii amụkwu nke iri na anọ ọ na-asị na ajọ omume na-emegide ezi omume gị ajọ omume ga-esi n'aka mmadụ na-abịa ezi enyi m nwee nlekọrọ anya ụzọ ihe atọ a na-ebili imegide ezi ihe atọ ndị a eji mara gị dịka onye kwere ekwe nke na-emegide ihe dịka ejiri mara gị dịka onye ahọrọla ịbụ nke kraịst bụ ọchịchịrị jisie ike ekwela ka ọchịchịrị nke na-agba ụwa gburugburu ekwela ka ọchịchịrị nke na-apụta n'ebe ị chọtara onwe gị ekwela ka o gbuo ihe anyị maara nke ọma na ihe n'ebe ọ bụla ọ batara ọchịchịrị na-agba ọsọ ezi enyi m guzosi ike bilie nwuwe n'ihi ihe gị agbawo ebube jehova ka nọ na-arụ gị ọchịchịrị agaghị emegide gị ma ọlị ajọ omume agaghị emegide ezi omume gị ekweghị ekwe agaghị ebili megide ikwe ekwe gị mara gị ndị a dịka onye kwere ekwe onye ezi omume na ìhè ọ ga-eguzosi ike na ndụ gị ekweghị ekwe ajọ omume na ọchịchịrị ndị a agaghị abụ nketa gị ya dịrị gị na mma mgbe niile n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen a ụwa gị ịbụ onye a gọziri agọzi unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu n'ihe ime atọ a eji mara onye chineke họrọ gị onye ọma na-ege ntị ị nwere ihe niile ka ọ bụ ama m na ị ga-asa ajụjụ ahụ n'ime obi gị imeela onye mgbasa ozi o nwere agụ ụwa na-echekwutara anyị ihe chineke chọrọ ka anyị bụrụ ihe chineke chọrọ ka anyị na-eme n'ime ụwa anyị nọ n'ime ya imeela nwa chineke tere mmanụ n'ozi ọma nke iwetara taa anyị na-arịọ ka ịhụnanya chineke na ngọzi ya bara gị na gị ụba gị nwa chineke gịrị ege anyị na-arịọ ka amara chineke nọnyere gị unu emeela Hallelujah. E. ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo com at yahoo dot com maọbụ arnigiria at gmail com at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 7224. 070-6363-7224 mara na nwere ike ịga ozi ọma nketa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo